abame abame abakwadae Abamo abame abakwadae onyeisiagha na-amị mmiri akwa gị bokute na-amị mmiri ọma abanye onyeisiagha aba ideji ndume abawo agha. oyoyo jim oyoyo jim onye isi agha ọkwa gị baka na ọnwa n'ọmụmụ abalị onye isi agha agbamuhi agbamuhi abalị onye isi agha onye isi agha ịbụ onye isi agha m, ị na-edubiga m n'ọzara onye isi agha chibụ bata abịa nwere oche nwere oche n'ụwa m ihe ụwa ga-adịrị m mma iwere oche n'elu ụwa ma ihe ga-adịrị m kwere kwere onye isi agha amaghị onye isi agha ọ bụ ọkpụkpụ si ọdụm na ba ka samson ndị filistia ọ bụ katapọtụ na okwute ka david jigbo ndị filistia goloyet tadawe. onye isi agha ọkwa gị na-eburu magha eze mata anụ na ọgbọ ngụ a

ale oyoyo chim oyoyo mmiri sago nwele okpeghị nke gị sago obi adịghị m ike ọ bụ nsọ gị bi Abame, Eze bụ bekee bụ ịbata ala n'ọgba agha agha mebie ụdịrị Chineke aka ma afụtụ ya mbụ ụdịrị Chineke ya mbụ e, ụdịrị chineke m anyị aka m afụto ya mbụ arụzi ike nkọ na-enye m n'ụwa aka m afụto ya mbụ nwunye ọma ka o nyere m aka m afụto ya mbụ windo n'igwe ka o mepere m aka m afụto ya mbụ ụdịrị chineke m anyị aka m afụto ya mbụ afọma ya n'ebe m nọle elu ụwale ndụ nke o nyere m n'ụwa na-apụta ya bụ nwanne e, ya ewole ya bụ abụ m mkpụrụ anya jehova imetụ maka na-achọ ya abụ m mkpụrụ anya ya ilobe gị ndị bụ na ndị omekome ndị jọgbara emere mmiri ọṅụṅụ ha nke ya na-atụ obi m oligo ndị bụ na ndị omekome ndị jọgbara emere mmiri ọṅụṅụ ndị ahụ na-atụ obi m asị oligo When they will see the blood of e, Jesus, they will pass over. udiri chineke mgbe m ya mbụ chineke m ya mbụ onye wubiliri ụbọchị atọ ịma na ọ dara nwa ekwensụ igo n'ọnwụ o nwesị ịnụ m ụlaba ọ sị na mbụ na onye mmeri onye mmeri kọbọrọ m wee o nwesị m ụlaba amaghị m o dere ihe na arụ aja o dere udo onye mkpụrụ obi mee udiri chineke mae aka m ya mbụ ụdịrị chineke m ihe aka m ya mbụ nwanne ụdịrị chineke ma ịma aka m ya mbụ ụdịrị chineke m ihe aka m afụta ya mbụ chimebuliwe m elu obuliwe m elu ha ezebuliwe m elu chinebuliwe m elu jiobebuliwe m elu

kpọpụ ahịhịa ose bule nwanye eluwe jee ụjọkwa eri aja ibulela m eluwe ọkwa gị mere ọnụ m rie ya. Ibunye ibulela m eluwe onye nwe m onye nwe m chi m onye ji bụrụ chi eyi ọmaka gị ga-aga ya eze ịbụ chi bulewa m na melughe chibebụli nwa m abụ m onye mere n'ụwa ya Nani wele onye na nwa onye na bara me ka m papa bi n'eluigwe ọgọdọ gị na-awụ n'ala onye ka m gasị gị onye chineke m e. onye ka m gasị na oyiri gị onye onye onye ka m gasị na oyiri gị ejeligwe owere e. e. igwe merebe ome akwa ndị nọ n'eluigwe ịnọ ihe niile dị n'ụwa ọkwa gị isi m isi m gabatụ n'ụjụ obezenụ nwa dị omimi

akanaka ga-emenye ogo dị mmanwụ ọdụmebojudia akọnụ Jehova dị ebube ọ dị ebube n'ebe m nọ ị akọnụ Jehova dị ebube ịhụnanya Jehova m onye na-enye ndụ mgbe oge dị ebube dị ebube n'ebe m nọ Chineke dị ebube n'ebe m ọ dị ebube ọ dị ebube n'ebe m nọ bụrụ oge ịdị ebube amamihe gị dị omimi ịhụnanya gị zuru oke oke n'ebe m nọ jiwebeleyi agha gị dị elu karịa okwu ọnụ ga enweghị atụ okwu oge enweghị ntụpọ ọmọli ngozi chukwu ngozi chukwu ngozi chukwu eju nwere m amara chukwu amara chukwu amara chukwu eju nwere m e. ọ ebube ebube n'ebe m nọ ọ ebube ọ dị ebube n'ebe m nọ okwu ọnụ ga-enweghị atụle ọ dị ebube n'ebe m nọ nwanne ya ka ọnụ Jehova dị ebube nwanne ya maara Jehova ya nwanne m dị ebube asị m ngozi Chineke dị ebube udo ya ee udo ya dị ebube okwu ọnụ gị lee onweghị ntụpọ ọmọlị oche eze gị na dịgide ọ na-adịgide re mmebi ọgbata obi nwanne onye onye mara obi meghe chibi dị ebube asị aka ọnụ Jehova dị ebube ọ dị ebube ebe m nọ nwanne ya aka ọnụ Jehova dị ebube ọ dị ebube ebe m nọ aga m enye gị ekele Gịnị zuru ka mgbe niile ka gị garị n'ọnụ m aga m enye gị ekele nye gị otuto papa aga m enye gị ekele si n'obi eze aga m enye gị ekele nye gị otuto na dị aga m enye gị ekele si n'obi bọ onye ọma na-eme mma ọkọmọkọ nne nsọ ugwu nyiri onye ọsọ heo oh, ji mụri ekele hụ oh. onye ọma na-eme mma ọtụmọkpọ nne nsọ ahịhịa ahụ rere o na ahịhịa ere oh, ọkụ dere ekele dere ekele dere otuto dere eh. ekele si n'obi m eze dadi aga m enye gị ekele aga m enye gị otuto papa aga m enye gị ekele si n'obi m eze ịdị mma na-ebere gị ya niile na-agbaso ụzọ m wo amara gị banụba na ezi na-eru isi mee amaghị m ihe m ga-eme eze ama m ihe m ga na dịghị asị na ọnụ bụrụ nwe asị na arụ mabụrụ ọnụ ọnụ ịma na otu gị nye gị ekele obi n'igwe onye ọma mgbe m lere wee nwee dị mma gị o mgbe chetara wee nwee ịhụnanya gị n'ebe m nọ mwezi na kwesịrị ekwesị ka m nye gị ekele eji m ekele si wee bịa n'iru gị nna m eji m otuto wee bịa n'isi gị daalụ onye ọma na-eme mma ọkụmọkpọ ndị nsọ ahịhịa ghere ọkụ ụma na ahịhịa ere ere Holy Ghost get you when your power. You are the song that I sing. Oh, lean on me, lean on me. Holy God power, lean on me. Fire of God, lean, lean on, me. chineke jehova bụ chineke ụwa bụ chineke jehova bụ ekele ụmụ ụwa maka ka anyị ya ekele anyị ya ka anyị nye chineke ekele ihe jụrụ anyị emere ya ka anyị sopụrụ n'anya e, ọ bụ ya bụ igwe ekele ekele

ọ bụ dime chukwu kere ụwa ọ bụ dime igwe jụrụ anyị o nweghị onye yiri ihe wụkwuru ka ọ ga-eme o nweghị onye dịka chimo ihe ọ kwuru ka ọ ga-eme anyị ya anyị jere onye na-eme anyị nyere onye ekele Holy is the Lord of hosts, the King of kings, the Lord of lords, for he reigneth all over the earth. Chineke Jehova bụ Chineke Jehova ụwa niile onye nwe mmadụ niile onye ya ọtụmakwa ndị ọchụkwu na ya dịrị mmebi ebi mma mma ya ọ ga-adịgidere mmebi ebi o cheta gị chineke nke eluigwe ezi nna gị si gị gaa n'iru e. ọgaranya nke m njem ọnụ m Chineke kele igwe ezi nna anyị ga-adị ụmụ gị si gị gaa n'iru e. ọgaranya nke m njem ọnụ ụkwada e. ya abụsị soma na-amị mmiri ọkwa gị bụ na-amị mmiri ọma abanye aba ide ji ndume abawo abalị onye oyo m onye oyo ji m ọkwa gị baka na ọnwa n'ọmụmụ abalị agbamughị agbamughị abalị onye isi agha onye isi agha ị na oche ụwa m ihe ga onye

onye ọnụ ebube nke chi lụrụ m n'ụwa ikekpe mgbe ndị anyị otu nwa okwuchi obe emezu uwe nkwanye anyị ndị bụ ndị Chukwu gọziri ekele maka chukwu adịghị eri anụ nwe ọ dịghị ọ ọ dịghị na ọ dịghị eri gari ọ bụ na m chi m ya ọkwanye nne ọgaranya dịrị aga m efebe chi m aga nye onye na-enye ndụ m ọkama ọkama niile niile ji onye na-enweghị mmadụ ọkwa gị na lụmụ ọpụpụ na mbata mee isi na ọ bụ ngọzi ya ka m ji enye gị ekele ọ bụghị site n'ikeme ọ bụghị na amamihe ọ bụ ebe ebere gị ka anyị tobe ya anyị kpebe n'ime Jehova Jehova n'ime Chineke onye naanị ya bụ eze onye naanị ya na-acha ji ọkụ onye ọjọkwere ya jale onye naanị ya bụ eze na-ere ere chọrọ chi gị ọ ga-achọ gị bịa wenye gị nke gị onye na-achọ nwale chere Chineke oge nke gị ga-eru Chukwu ga-enye gị nke gị ụwa ọma ụwa ọma ya enwe ụwa ọma ị na-efe efe Chukwu lekwe ka